AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ndị Igbo ana m ekele unu n'ụbọchị nke taa na-anabata anyị n'ihe omume nke ntụrịte uche anyị n'ụbọchị nke taa na ụbọchị nke taa anyị na-eleba anya n'isiokwu ọzọ pụkwara iche nke nwere ike inyere gị aka na ahụike gị nke anyị kpọkwasịrị imere ihe n'oke imere ihe n'oke bụ ya bụ ihe anyị ga-eleba anya n'ụbọchị nke taa mana tutu anyị aga n'iru ana m arịọ ka onye nwe anyị onye mere anyị amara anyị abụrụ ndị dị ndụ n'ala ndị dị ndụ taa ka ọ gaa n'ihu inye anyị nghọta pụrụ iche n'ihe ọmụmụ nke ụbọchị taa ka ị na-eme nke a arịọ m ka ọ gọzie gị n'aha kraịst bụ onye nwe anyị amen anyị ga-ewere ihe ọgụgụ anyị na akwụkwọ nsọ n'ụbọchị nke taa na akwụkwọ nke mbụ nke ndị kọrent isi itoolu amaokwu iri abụọ na ise ndị kọrent nke mbụ isi itoolu amaokwu iri abụọ na ise ọ si otu a mmadụ ọbụla nke na-agbasi mgba ike ịka ibe ya n'egwu na-ejidekwa onwe ya n'ihe niile ya mere ndị ahụ na-eme ya ịnata okpu mmeri nke pụrụ ire ure ma anyị onwe anyị na-eme ya ịnata okpu mmeri nke na-apụghị ire ure onye ozi Pọl na-agwa anyị uru ọ bara mmadụ ijigide onwe ya n'ihe niile anyị ga-ejigide onwe anyị n'ihe niile ma ọ bụrụ na anyị chọrọ inwe ahụike anyị ga-ejigide onwe anyị n'ụzọ anyị ji eme ihe dị iche iche nke gụnyere otu anyị si alụ ọlụ otu anyị si alụ ọlụ otu anyị si eri ihe na otu anyị si aṅụ ihe anyị ga-abụ ndị na-ejide onwe anyị n'ụzọ ndị a dị iche iche ma ọ bụrụ na ọ na-akpasi anyị mkpa ike inwe ezi ahụike n'ime anyị anyị ga-ejigide onwe anyị n'ihe ndị a nke m gụpụtara nke gụnyere otu anyị si alụ ọlụ otu anyị si eri ihe na otu anyị si aṅụ ihe ọ bụghị naanị nke a ọ bụladị otu anyị si eyi ihe oyiyi nke anyị na-eyi n'ahụ anyị taa n'ihi ndị ọkammụta achọpụtala sị na ọtụtụ mmadụ taa na-ebute ọrịa dị iche iche site na anaghị eji ojiji otu o kwesịrị anaghị eji ojiji otu o kwesịrị emeela ka ọtụtụ mmadụ bụrụ ndị nọ n'ọrịa dị iche iche karịsịa ọrịa ndị ya na-efe efe n'ihi na mgbe ahụ anyị ghee oghe o nyela ohere nrịrịa dị iche iche ịbata n'ime ahụ anyị bịa mekpa anyị ahụ nke na-agaghị amasị anyị n'ụzọ anyị ji bụrụ ndị nwere ahụike zuru oke mana ahụike nke mpụta ìhè ma ihe eji ụbụrụ isi eme ma ezi agwa n'ime ndụ anyị anyị ga-abụrịrị ndị na-emeri ihe n'oke n'inye ihe ntụziaka ọ bụrụ na anyị elee ndị a na-eme egwuregwu futubọọlụ anyị ga-ahụ na ha na-ejide onwe ha karịsịa n'oge ha nwere ihe omume chere ha n'elu ha na-ejide onwe ha n'ọtụtụ ihe dị iche iche Pọl onye ozi sị na ha na-eme nke a iji nweta mmeri nke na-ere ure mana anya onwe anyị na-achọ inweta mmeri nke na-adịghị ere ure okpueze ahụ nke Chineke kwere anyị na nkwa ọ bụ ihe o jide mkpa na anyị ga na-emeri ihe niile n'oke mgbe anyị na-ekwu okwu imeri ihe n'oke n'ọrụ a na-arụ arụ anyị kwesịrị inwe oge anyị ji arụ ọrụ oge ahụ anyị ji na-arụ ọrụ zuo anyị akwụsị ọrụ anyị ma anyị rụchara ihe anyị na-arụ ma anyị arụchaghị ya nke a bụ mmadụ ijide onwe ya ga-ejide onwe gị mara na echikwa gị gaa n'ihu n'ọrụ ahụ nke ị na-arụ n'ihi gịnị na Chineke nyere anyị na n'otu ụbọchị ibi ndụ ọtụtụ mmadụ ee na ichegbu onwe ha maka echi ha na-abịa anọrubeghị bụrụ ndị nọ na nrịrịa n'ụbọchị taa n'ihi na ha anaghị emeri ihe n'oke mgbe a na-ekwu okwu n'ihe oriri ọtụtụ mmadụ taa na-eri ihe ka ma ọ dọrọ n'ite ka ọ dọrọ n'afọ ha achọ iricha ihe niile n'otu oge na-amaghị na ọ bụ aramahụ nye ahụike ha ahụghị nrụgide ọrụ ya daa mba site na ịrụfe ọrụ ofe nke bụ na ahụ anyị chọkwara ezumike ahụ anyị chọkwara imere ihe n'oke n'ụzọ nke ya nke bụ na irie ihe rijuo afọ ga-akwụsị na nri ghara iwere ihe niile wụkọta n'ahụ n'otu oge ọ bara m ahụ nye ahụike gị elekwanụ maka ihe ọṅụṅụ n'ezie ọtụtụ ndị mmadụ ewerela ihe ọṅụṅụ ṅụgbuo onwe ha n'ụbọchị taa ndị na-aṅụ mmanya na-aba n'anya na ọtụtụ ihe ndị ọzọ niile anyị na-ekwesịghị itinye n'ahụ ma ọ bụ anwụrụ ike ha dị iche iche anyị kwesịrị iwelata aka anyị n'ihe ndị a anyị kwesịrị iwezuga kpamkpam ihe ndị ahụ na-emerụ anyị ahụ ọ bụ ya bụ ihe bụ mmadụ imere ihe n'oke iwezuga ihe ndị ahụ na-emerụ anyị ahụ kpamkpam werekwanụ ndị ahụ dị mma meruo ha n'oke nwee anyị udo ọ bụrụ na ihe ị chọrọ inwe ezi ahụike gị onye na-ege m ntị ndị Igbo ndị chi hụrụ n'anya n'ezie anyị ga-abụ ndị na-emeri ihe n'oke dịka onye ozi Pọl mere ka anyị marasị na ha na-eme ya inweta okpu nke na ere ure mana anyị onwe anyị nwere ebe anyị lewere anya ihe anyị ga-enweta nke bụ eh, ndụ ebighị ebi anyị ga-abụ ndị na-emeri ihe n'oke ma ọ bụrụ na anyị chọrọ inwe ahụike weziga ihe ndị ahụ na-adịghị mma were ndị dị mma merụọ ha n'oke arịọ m ka onye nwaanyị mee gị mma arịọ m ka onye nwaanyị gọzie gị ka ị na-ege ntị na ntụgharị uche anyị n'oge ndị a niile n'ihe banyere ahụike arịọ m ka onye nwaanyị gọzie gị ma mee gị mma n'aha kraịst bụ onye nwaanyị igbo ibe m anyị ekelela chineke onye dịrị anyị ndụ ruo n'ụbọchị taa na-asị ka otuto na ọjịja mma dịrị aha nsọ ya ruo mgbe ebighị ebi obi dị m ụtọ nke ukwuu na ahụ nwanne anyị nwoke Jọn Pọl onye nyere anyị akụkọ nke ahụike nke taa na-asị anyị nke a aga m asị nọ na-adụ anyị akala ntị si merue ihe n'oke ọ bụrụ na ihe ndị a masịrị gị maọbụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na-adị ajụjụ nke chọrọ ka anyị leba anya biko rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụkwanụ gị kọrọ anyị n'ekwentị na nọmba nke a 07063637224 07063637224

to Father, ji Lord, Lord, everybody ezi enyi m n'ọnụ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi eze nlewemchi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ka anyị were ohere akele ndị nyere anyị abụọ ọma n'ụbọchị taa na-echekwutara anyị ma anyị na-aga n'ime jizọs site na n'ime jizọs ka ndụ dị nwanna m onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ka Chineke gọzie gị ka onye nwe m mere gị amara ka udo ya na-achị n'ime obi gị anyị abịala ọzọ n'ezie ana m arakwara gị na-enyefe n'aka nsọ nke Chineke n'ụbọchị taa ka onye nwe m leta gị n'ọnọdụ gị niile biko soronụ m welie akwụkwọ nsọ ka anyị tụgharịa uche na okwu nke onye nwe anyị isiokwu nke ọ ga-amasị m ka anyị leba anya n'ụbọchị taa bụ nke na-asị gịnị bụ iwu nke ụbọchị izu ike kwadoro gịnị bụ iwu nke ụbọchị izu ike kwadoro anyị ga-ewere ihe ọgụgụ anyị n'akwụkwọ onye ozi dịka Luk isi isii amaokwu nke isii Chineke nna anyị onye bi n'eluigwe biko n'ụbọchị taa na n'oge dị ugbu a anyị abịala ileba anya ịchọpụta ihe ndị ahụ nke iwu kwadoro nke anyị kwesịrị ime na mgbe anyị kwesịrị ime ha Jehova biko mee ka isiokwu a doo anya arịọ m n'aha Jizọs anyị sị na anyị ga-ewere ihe ọgụgụ anyị site n'akwụkwọ Luk isi isii amaokwu nke isii ọ si otu a o wee rue n'ụbọchị izu ike dị iche na ọ batara n'ụlọ nzukọ ha wee na-ezi ihe otu nwoke nọkwa n'ebe ahụ aka nri ya kpọnwụkwara akpọnwụ nke a bụ ihe na-eme mgbe Jizọs bara na ụlọ nzukọ ebe ndị odeakwụkwọ na ndị Farisii jupụtara onye ọbụla ji nwayọọ na-ele anya ịmata ihe Jizọs ga-eme ma ọ ga-abụ onye ọ ga-emetụ ya sị ka e weghachi ọnọdụ nke onye a aka nri ya kpọnwụrụ akpọnwụ n'ihi na ha mara na jizọs kraịst mara ihe ọ na-eme mara na jizọs bụ onye bịara n'ụwa nke a dị ka ha na-ahụ ya ime ihe nke ziri ezi ịlụ ọlụ nke chineke si abịa bịa lụọ ma ndị a bụ ndị na-anabataghị ya n'ihi na ọ bịaghị n'ụzọ nke ha lere anya jizọs hụrụ ihe nke na-agagharị n'ime obi ha ụdị echiche nke ha nwere jizọs wee bilie kpọlite nwoke a aka nri ya kpọnwụrụ akpọnwụ si ya bịa guzo n'etiti ebe a nwoke ahụ biliri ma guzo jizọs wee jụọ ha sị ọ bụ ihe ziri ezi ime ihe ọma n'ụbọchị izu ike ka ọ bụ ime ihe ọjọọ ọ bụ ihe ziri ezi ịnapụta ndụ n'ụbọchị izu ike ka ọ bụ ịla ndụ n'iyi n'ezie ha niile n'ebe ahụ ọ dịghị onye ike dị ikwu okwu jizọs mee ka ha mara sị ọ bụ ihe ziri ezi ka mmadụ lụọ ọlụ ebere ọlụ amara gosi ịhụnanya n'ụbọchị izu ike ndị akwado na-achọ ịhụta jizọs ọgụ ọjọọ na eze gị onye mụ na ya na-atụgharị uche bụ ndị ndị ozizi ha mmeworo ka ha mata hụkwa ya dịka ihe nke dị mkpa n'ihe ha kwere sị na onye ọ bụla nke nwere ohere nke ịlụ ọlụ ọma na-alụghị ọlụ ọma dị otu a na ọ bụ mmehie nye onye ahụ na onye ọ bụla nke kwesịrị ịnapụta ndụ ma onye ahụ emeghị ihe nke o kwesịrị ime na-aga agụ onye ahụ dị ka ogbu mmadụ ma ndị a bụ ndị na-achọ otu ha ga-esi gbagide Jizọs ama ụgha n'ihi na ha enweghị mmasị ebe ọ nọ ha kpọrọ ya asị ha hụrụ ya nro n'ihi na ọ na-alụ ọlụ ọma nke ka nke ọ na-eweghachi obi ụtọ na ndị obi ụtọ ha gbanarịworo ma gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa amanụ m nke gị onwe gị ga-ahọrọ ma ọ bụ ịlụ ọlụ ọma n'ụbọchị a kpọrọ ụbọchị nke onye nwe anyị ma ọ bụ ịla ndụ n'iyi ịgwọ ndị nrịrịa ime ka ha nwee obi udo ndị nke ka mma ndị nke na-alụpụta amara na ụdị nke Chineke ihe anyị ji na-atụgharị uche n'okwu a n'ụbọchị taa bụ na ọ dị ọtụtụ n'ime anyị ụbọchị ọbụla bụ ụbọchị a na-efe ofufe ndị a ga-ejikere were akwụkwọ nsọ ha bilie kpọchie na uwe nke kachasị mma ha nwere ma ha iru ebe ahụ gịnị ka ha na-aga eme ọ bụ ịchọ arụ ebe onye ụkọchukwu nọ onye ụkọchukwu mee nke a sị na o megbuola onwe ya ịchọ arụ ọ dịghị otu mkpụrụ ezi ihe nke na-adị ha n'ime ihe ọ bụla nke a na-agụnye ha n'ime ya ihe ahụ enweghị ike nọ ọ bụ naanị ma ha nọ ebe niile nke a bụ akparamagwa ndị Farisii na ndị ode akwụkwọ otu ha si jiri ya wugide Jizọs ma ọtụtụ ndị mmadụ ndị nọ n'ụlọ nzukọ ahụ ndị chọrọ ịnụ okwu Chineke ndị ha chere na ha ga-abụ ndị ga-anọnyere ha ndị ga-adọnyere ha ukwu ọ dịghị mgbe ndị a dọnyere ha ukwu nke a wutere ndị ode akwụkwọ na ndị Farisii ha ji na-agbalịsi ike ịchọ otu ha ga-esi wee mekpaa Jizọs ahụ. Biko, ma ndị okenye ma ndị ụkọchukwu onye ọbụla nke kpọrọ onwe ya onye nke Chineke anyị kwesịrị inwe mkpachapụ anya n'ihi na ịbịa n'ụlọ ụka anyị ha dị iche iche ị ga-ahụ ụfọdụ n'ime ndị maara ihe a na-ekwu maọbụ ndị elere anya kwesịrị izi ndị mmadụ ihe dị ọ dịra n'ubu ndị farisii na ndị ode akwụkwọ ndị a bụ ndị ọ na-abụ azụpụta ndị ọzụzụ atụrụ n'ụbọchị taa onye ọzụzụ atụrụ a hụrụ na ọ maara ihe bụ onye chineke chọrọ iji rụọ ọrụ ọtụtụ n'ime ha bụ ndị chere na ha bụ ndị maara ihe gasị nke a mụrụ ụnyaahụ na-amebeghị ihe a na-ekwu ha ahụ na onye a bụ ihe nke chineke chọrọ iji ịrụ ọrụ ha ewere onye a laa ndụ ya n'iyi ma ọ bụ tiba ya n'ebe ọ gaghị enwe ọnụ okwu n'ọnọdụ nke ọ ga-ata ahụhụ nke a bụ ihe na-eme na gburugburu anyị ịga ọ bụrụ na olu gị na ha adakọghị ọ dịghị ihe ọ bụla nke ị ga-eme ma bilie ihe niile ha na-eme bụ ihe ha ga-eji wee sụda onye ahụ otu a ndị Farisii na ndị ode ji were ya wukede Jizọs n'oge nke ya na-abụghị na ọ dị ihe ọzọ jizọs na-eme na-abụghị ime ihe kwesịrị ekwesị m na-asị gị gị onye ụkọchukwu mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa gị onye okenye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa olee otu isi na-efe ofufe gị olee otu isi na-ahụ ozi chineke leba anya n'ime ndụ gị ọ bụrụ na ịbụ otu n'ime ndị a na-etinye aka n'ụzọ dị otu a ịta ndị mmadụ ahụhụ ịnapụ ndị mmadụ ndụ ha n'ike n'ihi na ndị a ekwenyeghị ịrụ ọrụ Chineke otu isi chọọ ya n'ezie si ebe ahụ wepụ aka gị ma ọ bụghị ya nramahụ nke ndị ahụ ga-ezute ka ị pụrụ izute amen amen cheta ụbọchị izu ike doo ya nsọ doo ya nsọ n'ụzọ nke Chineke chọrọ ngọzi ya ga-abụrụ nke anyị n'aha jizọs amen ezi enyi m na-ege ntị ka anyị kelee onye mgbasa ozi nwa chineke tere mmanụ eze nlewemchi onye okenye onye wetara anyị ozi ọma nke siri n'ime akwụkwọ nsọ arụ ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka chineke gọzie gị ka chineke na-eme ihe ga na-atọ obi gị ụtọ n'ime uwe nọ n'ime ya imela onye mgbasa ozi ị gị ezi enyi m na-ege ntị mara na ị nwere ike irute anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com ma ọ bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot nwa chineke na-ege ntị kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 mara na ị nwere ike ige ozizioma nke taa na www.awr.org tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọ ka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo